na-adagokwa ọzọ ndị be anyị si na ọ na agwa ara aka e, ezu oke ara eli udene atọtuo ngịga mụ onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha na-ewetara gị ozi tata bụ maazị keke odeluga onye ọzọ bụkwa maazị ejike ọbasi ọ ga-ekene ndị be anyị na ọ bụ na o chighata azụ ụkọchukwu ama enwe ike iso anyị tata mana ọ ga-anụ ya n'izu ụka na-abịanụ anyị ga-agakwa n'iru ime ka anyị na-eme kwa izuụka dịka izuụka ọbụla anyị na-ewetara ụnụ ikoro ebe anyị na-akparịta ụka ebe Igbo na-agba izu ikwu ka ọ ga-esi dịla anyị mma ịnebanye anya omume ụfọdụ anyị na-ada emebe na ife ụfọdụ na-emetụta anyị malụ ka anyị ga-esi wee bi dịka m kwuru maazị Ejike Ọbasi esonyego anyị a maazị Kene ndị be anyị anyị ga-aga n'iru tata imetụkwa aka n'ihe anyị kpagoro maka ya n'ụbọchị ndị gara aga anyị kpara maka ahịara deklarashọn ahịara deklarashọn dịka anyị si wee kwu bụ ozi ezili na 1969 Jun 1st nya ọnwa Jun nke mbụ na 1969 onye isi ala Biafra mgbe a na-azọ Biafra ndị Igbo a ndị Igbo ha gbana na-achọ ka ha nwere e, onwe ha nya ndị ọwụwa anyanwụ na ọbụrụ naanị ndị Igbo onye isi ala mgbe ahụ a na-akpọ kọnel Emeka Ojukwu gụpụtara ihe ahịara declaration nke enyere aka e, nke enyelụ ọgbakọ n'aka ha wee jee chọpụta kedu ife ndị obodo chọrọ kedu ife a na-azọ ife a ọ bụkwanụ na-azọta ya bụ ndụ si na a ga-edebere ọnwụ kedu ka a ga-esi wee bi tupu ọnwụ abịa anyị akpago ogbugbo gbasara ihe ndị a kwuo ihe ụfọdụ edere e maka ya mana taata anyị ga-eneba n'anya nke kachacha nke nke ha sụrụ n'oyibo si na shaking of Nigerianism ya bụ ime ka nyawe omume ọjọọ eji malụ mba Naijiria ka ọ ghara ịga n'iru na anya bụ ala ọfụ a na-eje na anya ọ bụ na elu ebe a mmiri ala ehi na mmanụ aṅụ na-eru ka eme e agba mbọ fụ na ejiri ife ọjọọ ahụ eji wee biri n'obodo nke isi na ya pụta wee banye ya bụ ife ka anyị ga-enebanye anya iji wee bido iji wee nyere anyị aka ibido ya bụ okwu mmasị gị maazị odeluga ka ibulu anyị ụzọ kọọla anyị etu isi bụ ife ya ofu ife ị ga mụ bụ mmadụ ghọtalụ ka a na-atụle ife afọ edepụtalụ akwụkwọ nke onye isi Biafra mgbe afọ gụpụtalụ adị m ụbọchị agụrụ ya ikekwọ na ntị elu ntị na redio ụbọchị apụ a na-agụ ya na redio Biafra mana ofu ife ya bụ akwụkwọ ife edepụtara ife ndepụta akọwalụ bụ ife melụ o ji wee bụrụ na ndị ọwụwa anyanwụ bụ Eastern Nigeria ji wee na-arapụ Nigeria mgbe afọ ofu ife nwa amadi afọ bụ Ikemba kọwalụ bụ na na ọ bụrụ na ị na-anya na ndị busoro anyị agha abụrụ sọsọ ndị anyị nava na-eme mgbe afọ bụ ndị mba Naịjirịa kama na mba briten mba rọshia na ụfọdụ obodo ndị Arab dịka Pakistan um, Egypt na Pakistan bụ ndị so wee tinye anya wee gbakọ aka wee na-achọ ịkwụsị ya atụmatụ ndị ọwụwa anyanwụ bụ ndị Biafra ji wee na-apụ ọ dị mkpa na ndị Biafra kọwara sị na ofu ife a na-azọkwọnụ bụ ugwu ndị isi ojii ya bụ na ọchịchị nchigbu nke ndị Britain weta na mba Afrịka ekporozi ka afụta ndị ojii ọfụma etufesi wee dị ekporozikwu ka afụ ka ndị ojii kwụrụrụ ọtọ bụrụ ndị na-eke ike etu esi malụfa ewee na-asị na kịta anụ anyị nọ na Biafra ka e, anyị ga-enwezi ike ime ka anyị si eme maka na dimkpa taa akụ si afọ ichelie so mana ofu ife a na-alụtụzi aka na-asị na na-eteghị enye nsogbu na ọbụkwa na-ebulie bubata n'ime Biafra bụ ife gbasalụ ili aka azụ nke oyibo na-akpọ kọrọpshọn na ya bụ kọrọpshọn bụ ofu ife bụ nọọ ya bụ ife isi sekpụ nọ na-eli mba naijiria wee na eli mgbe afọ mgbe biafra nọ na naijiria na ya ma mbụ ya wee si na naijiria wee bata bụ kọrọpshọn nke ọzọ dịka nwanne ya bụrụ na obodo na ụdị a na ndị igbo na-akụzi kịta na a na-enwe obodo enwe n'ahịara declaration a na-asị na obodo bụ abụrọ nke ofu onye na-ada enwe obodo enwe n'ọha ọha bụ ndị nwe ike na ọha ka n'ọbụ ọha bụ ndị nwe ike ike ọbụla abụrọ mmadụ na-ejide na onye ọra rọpụtazi bụ onye ga-ejelufe ozi ya bụ ife na-aba bụ ofu ife na-abụ mma alụtụgodo aka na-asị na ọ bụ ife ahịa radikal na-asị na ọ ga-adị iche na ya ma ebu ife ife lụrụ inyi dịka kọrọpshọn wee bịa na biafra anyị ma bịakwanụ gbatọba biafra ka ọ bụrụ nọ nke ofu onye na ọha nwe na anyị nwa mmadụ bụ ife dị mkpa na ife ọbụla anyị nwere enwe bụ nke anyị na ọ bụrụ nke ofu onye daalụ daalụ um, ife m tụrụ m n'anya na ife mmasịrị m n'ife ikwuru uwe a na-asị na onye na-asị na ife dị okwuo ife ọ dị ka ya ọ dịkwanụ mma na oge ọbụla anyị kwunitere ife a na ọ dị mma ịlụtụ ndị na-ege anyị ntị aka maka na ndị ọbụrụ ndị na-aga ete ata ọbụrụ ha ncha so bido na mbido ọ masịrị m na ịlụtụrụ aka e, na eti ife asị bido na mbido maka ya na-ekwu Biafra dịka ọ nwere ndị dọwalụ si na ife ọwụwụ na ha ebichakwana mana ọsọ chụbalụ mmadụ wee gbanara chọwa ka ọ ya esi wee doho ya ndị ndị ụzọ ọwụwa anyanwụ na Naịjirịa mgbe ahụ ọ etu esi igbu ha ma n'ugwu Hausa ma n'ụzọ be ndebe ndị Yoruba ma n'etiti nke a na-akpọ ndị middle belt nya ụzọ ebe Jos ọ ife emelụ ha ncha wee gbalụ wee gbanawa ebe ha ya eje ka mba na ebe ụmụnne ha na ebe ebe ha dị e, etu a ka o si bido ka ha nọkwazi na-eche ka ife ọwụ kpezie ọ gaghị ọnụ ka esi ikwu ha wee chọwa ka ha ya esi wee nọgha ọzọ ịnọgha ka ha si wee si ka ha dee anya maodole ebe a ha nọ bụ mbụ na etu ọ dị bụ mbụ ọ etu ahụ ka ọ ya esikwado na ọ bụrụ na ha biri n'onwe ha ya nke anyị na-akụzi iwu isheki of nya igwesịsị omume na-enweghị isi omume nka nka omume dị n'ebe ha si abịa dịka um, maazị odelugasi uh, maazị ọbara kedu ife ịfụrụ n'ife a kedu ife ị chọrọ iti na mbido ka ka anyị esi wee mee ka ndị na-eso anyị ghọta ebe anyị na-eji um, ọ masịrị m na anyị bidoro si ka a laghachitụ azụ kpọrọ ndị na-abata ọhụrụ kpọruo ha ebe anyị nọ um, tupu ebidokwe gawa n'ihu n'ihi na anyị niile ekwekọrịtala nke mbụ Biafra wụ ọsọ ndụ ka a gbara gbata ọsọ ndụ lụwa ọgụ e, e, nzọpụta a na-akpọ ya nnwere onwe ma e, dịka maazị odelugashi ihe mere awọ o ji agba ọsọ enyi ihe mere ede o ji ebe nwee biafra bụ olileanya ndị niile bi na ọwụwa anyanwụ mgbe ndị mba niile nọ na naijiria kwekọrịtara na ha achọzi anyị anyị gba ọsọ ka ole bufọrọ? ma n'ugwu ma ọdịda anyanwụ ma n'etiti gbalata ka na-achọ ihe a ga-eme eburukwa agha bu anyị bu anyị n'ụlọ ọya ahụ na-enwe Biafra ihe dịkwa mkpa n'ihe na ka a na-alụ agha ahụ enwebeghị onye ma ma ya ga-enwe mmeri ma a ga-emeri anyị ma ọ dị ndị na-achị obodo ma ndị na-atụ alụ otu Biafra ga-adị ọ dị ha mkpa ịgbakọta wee na-asị ada ama mgbe anyị ga-enwere onwe anyị lekwa ụdị ndụ anyị chọrọ ibi lekwa ụdị obodo anyị chọrọ inwe obodo ga-asọpụrụ ndụ ndụ mmadụ si na onye ọbụla nne mụrụ bara uru na agaghị atụfu mmadụ n'obodo a na-akpọ Biafra mhm. wee na-asịkwa na otu ọbụla ochila dị anyị ga na-eme ihe ka ọha ka ọ bara ọha n'ihi na otu onye ike otu onye awụghị ihe a chọrọ ya afọ ọ dị mkpa ka ee eh, arụtụkwa aka ugbu a na ile ihe niile nọgoro anyị alaghachitele na anyị niile bụ naijiria ọtụtụ ndị ee eh, na-ege anyị bụ ndị ma ihe amarala na ọwụmụ otu mgbe ọwụmụ ugboro abụọ ọwụmụ ugboro atọ ka ndị biafra ga-agbakọta si ee eh, otu anyị chọọ ka a chụọ onwe anyị lee otu anyị si chọọ ka a chụọ onwe anyị agbakọtacha ihe a niile ekwuchakwa ị gaghị anụzi ihe ọzọ maka ahịra deklarashọn bụ otu mgbe e, e, ndị mmadụ maka ọ naanị ndị Igbo ma ndị Igbo ma ndị niile e, ndị agbata obi anyị na ọwụwa anyanwụ ha gbakọ tụọ chee echiche wee wepụta akwụkwọ si ekweotaige so nọọ ya wụ mgbe ọzọ ihe a mere bụ na aburi mgbe e mere aburi akọd emechaa ya ebe ahụ laghachite ilekwe nke a ọnwụchakwana ha otu ihe maka na abụrụ iwu ndị amị andụ ndị na-atụrụ ha alụ gara ebe ahụ gbaa izu abụrụ ahịra deklarashọn bụ ọha mmadụ bịara tụkọ ọnụ si lee otu anyị si chọọ isi chi onwe anyị otu anyị si chọọ isi bi ụdị obodo anyị chọrọ ka ọ bụrụ obodo anyị daalụ maazị ya ka ife ọzọ ikwuru m chọrọ ịlụtụ aka bụ ife dị etu ahịa ara si metụta ife kwelu na abụ ife dowela onye ọbụla anya na ọ bụ na ị ga-ido anya ka gụọ ife ahụ bụ na na abụrụ ya kod ife akpala owu kedu ka a ga-esi wee mezi wee gaba mana ife ahụ emela owu izu ka eji agba na nke ahịa ara deklarashọn tupu ewepụta anya bụ ife akpọkọwalụ e, e, ọtụtụ mmadụ ndị ndị ọkachamalụ na ndị m ife a na-ekwu wee ihe ife a n'aka ha jee gbaa izu agbaa izu wee chighata wee sị na ife anyị lolu ya adị mma o wee daba mana nke kazi ihe anyị na-anya tata etu ndị be anyị ndị si ụzọ ọwụwa anyanwụ ọkacha ndị Igbo etu anyị si ebi ọ dịka osi jebe nnọọ si kunie mere ife ozu emebe ahazi akpa akpa ya melụ na elukwazie achọba ute achọmaka maka na akwadoghị ute onye ọwa sị na ya na-achọ ịlahụ ụla kedụzi ife kpatara na ya aha maka ọ bụrụ na agbalị izu ma ọ bụrụ na ka anyị birikwara anyị na anyị chigara na Naijiria ndị ọwụwa anyanwụ ugbo izu si ka anyị birikwa ka anyị si ebi ma ọ bụ ka anyị welu kene ya bụ okwu ekwuru were mee ife gbara uru maka ekwuhie ka ọ bụrụ sọsọ emechaa Biafra ọgwụ na ọ ga-aghọsị kpọfuo dịka maazị Ọbasi si ekwuhie na ụdị na-enwetago nyanwụ Biafra na ọzi ka akpazie etu a ga-esi na ọ bụrụgodi na anyị nweta ife anyị na kedu ka o si dị mma mana ọ na ya enwetara ya ife a na-adịrị mma ka mmadụ bie ndụ nwere isi baa uru maka ife a na-akọ n'ife a gbasatalụ ikpofu ife a ya ekpofu na mba ezi ebia wụ Naijiria wụ dịka maazị odelgasi kwu nke a na-akpọ kọrọpshọn ndị na-eri aka azụ ndị na-ana ego ka e wee nye iweta nke rie m ego iweta nke rie gị ego ọ bụrụ na iweta ego mmerigwu na mgbụrụ jọji iweta ego mmeghere onye onye we onye mere ihe ọjọọ o si na ebe tinye na nga gafee ịbịa na politiks iweta ego nye gị ntụelego emechazie onye ahụ eriwube gị ego abụrụ ife na-achị ọ dịka ego ife a na-efe na nyawa obodo mana ife o ji atụ m n'anya ahụ na-ekwuchara ife oge ahụ nye anyị na-ekwu na ife ahụ ife alụ atụ n'arọ 1969 ị n'ezie anya arọ one si na na 1969 wee luo taata ọ karịa na narọ iri ise mana ife na-ebe na-ebe ịgụọ ife ọ dịka na-ede enye ah. all <laughs>

ọgaranya amaka o ikute ego mbute na dịkwa mma n'ikorobịa kampara money sweet when you young sweet when you young onwe onye chọrọ ịtụ ya ka ife e kpatalụ na ka emechaziri ife a ndị niile kpara obubu a maka anụrụ m na ka ekwuru e ya ife oge a na-anụ ọgụ na mmadụ niile nọ na Biafra ndị nọ na nke a na-akpọ i Central steeti mgbe anyị abụ ebe ọwụwa anyanwụ na na ha na-ama n'elu obi sie ha ike obi ka ha na ebe a na-eje ife dị mmadụ kedụzi hmm. ife melụ obi nkolopụ ka ọ na ife ọwa enweghịkwazi isi maka na ichighakwazi Naijiria sị ka anyị biribe ndụ olukwazi echi ka anyị mara ife anyị eme ịma na ọ dị mkpa ịkọwa ebe Peace wee bụ obi ụgbago maka na ị na-anya na mgbe Igbo ka m nwere ndị Igbo mgbe ndị Igbo nọrọ onwe fa nọlụbefa na-enekọta anị Chineke nyelefa na-enekọta akụ na ụba dị n'ala fa enwero ndị amị edebere edebe na-asị na anyị e nwere ndị amị ndị agha ọgụsụ kolobia akpụ oku enwerokwa n'ụlọ ikpe enwerokwa n'ụlọ nga obodo ọbụla nwere nsọ ala n'ọdịnala ife niile nwere ka esi eme nwoke nwere ọlụọ ọ na-alụ n'obodo nwaanyị nwee ọlụọ ọ na-alụ ụmụ okorobịa nwee ọrụfa enwee ndị ọgbọ nwee ụmụ ọkpụ nwee ụmụada nwee ndị nze na ọzọ nwee ndị ikenye nwee ụmụaka nwee ndị na-eje na mmụọ bụ ndị isi nchụaja nwee ndị ndị dibịa ndị na-afụ maka arụ ike nya ịbịa n'obodo ife niile a bụ ife eji wee ọkọlọtọ obodo ji kwụ ọnwa ọtụtụ ife igbo ji wee buru ụzọ ofu n'ime bụ na eziokwu bụ ndụ nke ọzọ bụ mmadụ ka ya bụ ndụ ka ndụbụisi onye agha na nwanne ya hmm, ịfụnanya agbata obi bụ nwanne ya ewee mesịa ndị igbo wee ife wakporo igbo wee bụrụ ọchịchị nwa bekee mgbe nwa bekee ji bịazi nwa bekee wee bịa wee bido tisaba ife niile a igbo ji kwụrụ igbo abụzi anụ elu igbo abụzi anụ ala ọmazi onwe ha amazi ebe a na-eje eje ọ bụrụ na ọtụtụ n'ime ndị na-ege anyị ntị lotelu mgbe maazị lomoji go na-eme ofu oive akpụkwọ ife onyonyo a na-eme na tv a na-akpọ ichoku ọtụtụ ife na-aga mgbe afọ bụ ka ife a ga-agwa ka ife si wee bido mebibe n'ala igbo maka na mgbe nwa bekee ji bịazi wee bịa rapụ isi aka igbo ji agba ụlị kota ndị esekemperi na ndị ọchangalaoku wee tii n'isi ịchị obodo na-agwazi ifefa ga-eme fabụrụ ndị ọchịchị nchigbu ọchịchị wee si n'aka ndị nze na ọzọ na ndị na-asọpụrụ ọdịnala wee baa na ndị ndị ochowa ya bụ ndị ga-afụzi a na-akpọ politishan ụfọdụ bụrụ waran chief ndị obekee tọrọzi nke ụtatalụ ọtụtụ ụla nke nwa bekee si a na-eme nyanwa emekwa tiekwu nke wee na-eme ọ bụrụ unu na-enene ndị na-enele ichioku mgbe afọ na ọ na-abụ oge ụfọdụ nwakọtụma a na-agwazi ndị obodo na nwa dị isii si weta m ji na abụ mana o nwerekwa ife nwa dị isii ọkwa ebe a ka ya bụ kọrọpshọn ji wee bido ọkwanụ na ụdị ọchịchị azi eji wee rapụ nsọ ala wee lụzie na nke kịta anọ na ya na ofu onye ga-ebuli ife ọra lie ndị mmadụ ga-alụsị ọlụ ọlụ obodo gbasịa mbọ niile fa ga-agba nazie ezumike ewetazie ego e ga-eji wee nefa nka gọvanọ ejidelie eweta ego e ga-eji dozie obodo gọvanọ eweta lie eweta ego a ga-eji wee dozie ụzọ enye nwa agbadi igbo ka o wee dozie ụzọ ọbịa ọlụa ya hafodu hafodu ma ọ rụtara ya ma ọ bụrụ mmiri zoo ọ gafue ụzọ ine na obodo dịka aba obodo dịka aba enyi mba obodo igbo ji ifufe ndị gọvanọ meli ma ọ bụ uji ụzọ kalụ ma ọ bụ kemafia wee tinye onye nke nọ kịta kedu ife mere na aba ife a na-akpọ kọrọpshọn kọrọpshọn ya bụ mmadụ fians isaa n'anya o ego ya na ụmụnne ya lie eje n'ụlọ ọgwụ bute ọgwụ ofu onye lee onye bịaziasị na na o nwere ka m kwudebe na maka na ọ na-agbawa obi ọ na-agbawa obi ịma na ihe nọkwa n'ihe ahụ ọ na-apụta ọ dị anyị mma ịrụ aka lekwe ebe mmiri shiba n'opi ụgbọ lekwe ebe mmiri shiba n'opi ụgbọ lekwe ihe eji igbo ma n'uche m ọ na-akwụkwa anọkata anyị dọlalụ azụ chee ihe a n'ụzọ ọzọ n'ihi na ịrụtụrụ aka na mgbe e, tupu bekee abata ala igbo tụtụrụ ihe niile wu omenala igbo sụọ isi n'ala anyị enweghị ndị nche anyị enweghị e, prizin ụmụ ihe a ndị ọcha ji echekwa obodo igbo enweghị ihe n'ihi na onye ọbụla onye igbo nwa afọ igbo ghọtara na osisi anaghị akwụ naanị ya n'ọhịa iwu otu onye n'ọha. Agbakọọ agbakọ anyụọ mmamịrị ya gbuo ụfụfụ anyị ghọtara ihe wụ na mmadụ anaghị aghọ nwanne a na-arụkọ ọrụ a na-arụkọ ya ọnụ enwekwana onye chịpụrụ isi obodo lee anya dụọ ya ọdụ dụọ ya ọdụ ma ọ chọghị ịnụ ndụmọdụ adụrụ amara ihe e mere mgbe a ga-ekwukwe n'ihe a ga-eme onye ahụ obodo ga-ekwekọrịta n'ebe nsogbu na dịzi iwu mgbe anyị gbapụrụ n'ihe mere anyị anyị ji tinyezie anya n'ihe ndị ọzọ maka na ile anya ọtụtụ omenala Igbo na-eme emekwere ya ruo taa enwere mgbe ị ga-aga n'ala Igbo oke ugbu a oge eh, iri ji gaa n'ala Igbo lee maka na erikwe ji kama iri ji a na-eri a na-eri ya otu esi eribu ya n'ihi na echetara m a na m amụ ihe ọzọ ngamshi ihe anyị na-akpọ anyị na-agba nta a na-agba nta ihe ọbụla wụ nwoke a mụrụ amụ na-eji ahụ ga-agbakọ ya ọnụ erikọ aṅụkọ ka ụmụnne ka ụmụnna ọtụtụ n'ime anyị amarala mgbe ndị okenye eme nọrọ ala asị bute mmanya ebute mmanya otu iko onye ṅụọ ya enye onye nwụọ ya enye nwanne ihe ụmụ ihe a bụ ihe na-eme ka ịhụnanya na okwukwe mmadụ nwere ebe mmadụ ibe elu chie ike ekpoghala ihe a niile anyị na-ekwu okwu nọọ ndị gọvanọ ọwụ na ana m egbuchiri ha maka ha mere mpụ kama ana m asị ha na-eme anyị ayisome maka ele onye na-ege ihe a ga-agwa m na ọhụ ebe a gara dobite nnọọ nnukwu ego si ya na ngwabịa were nke obi ọ ga-ekwekwe gị si mba mmadụ ole n'ime anyị ga-enwe ike ịpụtasị aga m ewe ọwụ na-enwe m mkpa kama na mma na ihe a na-enye m bụ ihe ọha aga m eri ihe ọha naanị m n'uche m o ruole mgbe igbo ga-atụgharị hapụ ị na-ele anya ibo ndị ọzọ ikpe ịma ndị ọzọ ikpe ka anyị bido mawa onwe anyị ka anyị bido kwuwe site taa gawa n'ihu aga m atụgharị ndụ enwere ihe wụ nsọ ndị Igbo ma ihe wụ nsọ ala ka anyị weghachite nsọ ala aga m eri ihe na-awụghị nke m aga m emegbu mmadụ ihe ọma banyere m ya banyere ụmụnne m banyere ụmụnna m ọwụ ihe ọya wụkwana ihe Igbo ji wuru Igbo n'uche gboo ọya wụ na o ruole mgbe anyị ga-ebido chebawa uche n'ihe a niile maka nchegharịa nke nwa chegharịa agbata obi anyị chegharịa otu a n'otu n'otu n'otu n'otu enwere ike obodo adị mma ọ dị ọtụtụ ife unu kwuru ọ na-abụ ikwuchakwa maazị ọbasi mm-hmm. maazị odelu ga-ekwukwa ikwukwa ọwụkwa ofu ife ahụ ka m lụtụ aka n'ụfọdụ n'ime ha ofu bụ alụ nsọ ala omenala ndị na-egaghị ntị nwee ike ị na-asị na omenala abụrọ n'ofu na omenala ada akwụrụ wụrụ ofu ife ahụ bido na ochie wee ruo n'ọfụ na omenala na-atụgharị dịka ụwa si atụgharị mana nsọ ala wụ nsọ ala maka ife melụ na be anyị dịka maazị odelu gasibekwuo ya ekwuru ka e, e, iji maka iche oku na kọtụma wee nye egzampụl wee nye ife ntụjiaka ọ bụ ọ maka na anyị hapụrụ nyawa ajọ ife o wee gbaa ahọ maka ajọ ife gbaa ahọ omenala ya ife anyị na-akpọbu alụ ọ bụrụkwazi omenala anyị esoro hmm. mewe soro ndị ọzọ mewe ka ha si eme solu nyere aka azụ soliri hmm. ife mmadụ maka na hmm. ọ bụ na anyị nere anya afọ ife melụ na ya dịka na mbido Biafra wee ebe ụwa bịalụ si elu ndị nọ n'ụzọ ọwụwa anyanwụ maka na ofu onye si elu ọra ọra ya ericha mana ọra rie isi elu ofu onye okweghịzinu okweghị ndị ụzọ ọwụwa anyanwụ richa ka ụwa si iri ha ka anyị fụrụ ka ọ dị etu aha kedụzi ife kpatalụ anyị ga-ejikwa bịa were ụdị omume ahụ emesoro anyị na-emeso anyị na-ekwu anyị na-ekwu ka ọsọsọ ndị gọvanọ ndị ife ọ masịrị m na anyị rụtụrụ aka na ọ bụrụ ọsọ ha maka anyị were aka aha na-alụ ndị ndị nọ n'ọchịchị anyị were ofu mkpịsị aka na-alụ ha mkpịsị aka ịtọ a na-alụ anyị maka na ọ bụrụ na ije n'afịa ji igo garị inwe anwa na-efu anya nwaanyị na-ama garị ewere azụ iko mara ogari echi ọ gwaghị na ọ Buhari na-enye gị mana ịkwụrụ ụgwọ iko ịtọ ọ mara ụgwọ na na ha maka niile fuo n'anya o werụzie ofu gaarịgosi na ọ na-emego mmezi mana ọ mmegbu ka o mewuru tupu ọ bịa mere ya ife echi oche na aka ekwụ ọtọ na ife ya agarị ọfụma mana o mekwa na etu ahụ ka o si lesị garị o jekwazie ebe ọ ya eje bute akpa ahụ onye ahụ ewere ife dojuo n'akpa fachisie ya ewee ya ọ naluo ọfịọpụkata ife dị n'akpa ọfụ ife ogologo oluhodo haf bag ọkwọ na-etu a ka isi na-agbanwe ife nke bụ na ị na-aga n'ụzọ onweghị ife imelụ ndị uwe ojii anọchi ụzọ ichechaa ka iyi esisi ya mee ife dị mma itinye aka na akpa were ego inwe ha enwe wepụ na ihe ilo nye ọnalụghị tii na gafee etu ahụ isi mee gafee mana ị na-eme na ka a ghara ikpughe oge ka onye bụ afọ iwu onye bụ ife ya emewu mmadụ ife ya emerụ mmadụ ahụ jesikwa pụta mmanya aka na akpa nye ya onye nye anya ọ gafee echi onye ahụ ọ wụrụ egbe ka o bu wụrụ ife ọjọọ ka o bu anyị ebute n'abịa o bupụta ha ncha ọ na-egbu ma o na-egbu ma nye a ife anyị na-emeche na onye ọzọ ka anyị na-emewu onwe anyị maka ndị Igbo si na oji onye na onwe ọ bụ na ọ gafee na ọ bụrụ na ọ bụ na ọ na ma na ọ gafee na arụ iri ise arụ iri ise na ụmụada ife a e kwuo onye bụ ife mana ịgụọ e ya tata ọ na-akọ akọ ka ndị ndị nọ na mm, ọlụ agha nya ndị na-alụ agha ya si eji afịa atak mhm. na-emewu ndị mmadụ ndị ndị ndị kwesịrị na-azụ afịa a na-aghọwu ndị mmadụ ya na-eti ife enweghị isi n'ife ha na-ele ka ha wee nwetakwuo ego ọ dịzie ka ego ka a na mhm. eferezie n'ego ego awụrụ isi maka onye onye isi ya chịrị aghụghọ onye isi onenye m bigi joy na nwa ogbenye m ụlọ bụzi big boy na nwatakịrị azụrụ na mosquito coil jesịrị batabata gbapuo ka big boil ka big boil nna kwu my chick salary onye nkụzi nna na praịmarị godelie kamri na-eweta ọkụ kọ batịrị rodney na nna chibon kalori ọgaranya amaka anyị ikorobia. ọgaranya amaka ọgaranya amaka anyị ikorobia. ọgaranya amaka ọgaranya amaka na ikorobịa ọgaranya amaka o ebute ego mbute na adịkwa mma na ikorobịa ka mpaghara money sweet when you are young mpaghara nyaa ife anyị mere ụka nkụ maka ife ọzọ njọ na iti ya aka mana nke ha ma na-eti ya aka nsogbu adịwo etu anyị si wee gbakwuru ụka werụzi ife dị n'ụka maka etu anyị si wee mebie omenala anyị ka anyị si wee mebie omenala ife anyị kpọrọ ozi ọma ọ bụrụzie ozi ozi ndị na-afụrụ gị ọfụ na ozi ndị na-egbu maka ụkọ ịba ha akpa n'ụka kịta ọ bụrụ na ebughị amụma gwaghị na ndị gị na ha bi n'ụlọ bụ ndị ndị na n'ama n'amoosu maọbụ ọ bụrụ na agwaghị nọọ onye ahụ mụgosiri afịa bụ onye ji destini maọbụ ịma na ịbịa bụrụ maka ya ebu n'amụma wee nata gị ego hmm. ife ndị a ife anyị hapụrụ ọ na-eme hmm. mana ọ bụrụ na anyị bido taata kwụrụ ọtọ si na onye onye ya anyị ebu n'azụ anyị na o nweghị onye anyị azọwu ife adịghị mma anyị ahapụ ndị anyị ji maka anyị hapụ ha anyị ahapụ ịma na ofufe eji mala Igbo gboo bụ na fa bụ ndị nsọ ndị na-atụ egwu mhm. oke ụfọdụ ofu ife na-emekwanụ bụ na anyị amara onwe anyị eh, ife e ji na-asị na anyị amara onwe anyị bụ ọ na-adị mkpa ka anyị tụnekere malụ kedu ndị anyị bụ kedu ndị anyị bụ rapụsị ife ndị ọzọ si ịbụ kedu onye ịbụ dịka onye Igbo anyị Chineke nyere anyị ọ bụ ka anyị gbatọọ ya ka ọ bụ ka anyị kpokọbịa dozie ya ka ọ wee bala anyị uru dịka anyị uru maka ibe a na-ekwukwo na ife mebilu ọ bụrụ sokwa na ọchịchị ka o mebiri ọ na omume na-etu anyị ene onwe anyị na mgbe anyị ji ghọta na n'Igbo na-asị na mmadụ bụ mmụọ dị ndụ a living spirit o na onye afọ ga na-eme ọhịa ka igbo na-asị na onye a na-eme ka mmadụ maka na ọ nwere mmadụ na-asị na mmadụ na a na-anọ mmadụ mmadụ ma na-esi mmụọ mmụọ ya bụ na ịnọzi n'ụdị ụdị ịnọrọ na awọrọ ọ bụrụ bekee a sị na na you are karakta maka na ife na-emezi kịta bụ na n'ime Naijiria igbo na-achọzi onwefe achọ ndị mmadụ ịchọ onwe bụ na na emezi ka onwe etu chineke ike anị chineke nyere anyị na-adafu ya n'anya ọya ka mmadụ ga-eji pụta otukwuru n'iru bie ọba nsị maọbụ ọpụta n'iru ama bie onyụọmamịrị maọbụ ọpụta buru afịfịa ghapụ n'iru gọta n'iru bie na ụdị na ebupụtara ya n'ime ụlọ pụta ghe ya na gọta na emekpogwu ife niile ya eme inyi anyị ebili n'inyi dịka ezi onwere onye jụla ese ife niile bụ ọbụrụzi nke anyị ọ nke fa ọ ya bụ ofu ife maazị dịka maazị ụkọchukwu ọkaigbo si lụtụ aka mgbe anyị kpaburu ụbụba wee na-ekwu na-apụta sị na onye ọ bụla ọlụ bekee bụrụ ọlụ obodo bụrụ ọlụ bie bụrụ ọlụ ụmụnne ya na ọlụ bekee ya bụ ọbụrụ nke ya bụ oh, anụ daala ọra ka ọ bụ ife afụlụ obodo ka ọ bụzi kịta ọ ya ka ọ ga-eji bụrụ na onwe ezi onye na-abụ na-eme ọ naghị asị ka emepụta asịkwa na ọkwọ na ọya dibịa na-agwọ nọ nke na-ebe n'oke onwere onye na-enwe limit na ọ bụrụ ndị ọcha anyị adịghị enekwuzi onwe anyị anya mmadụ ibe anyị anya dịka na mmadụ Chineke kele na ọ bụ onye ọbụla bụ anụ onye ọbụla bụ ife a ga-emegbu emegbu ma bụ nke a ga-etigbu etigbu maọbụ nke ngịwa ga-azọdo ọkpa n'isi wee digolu ebe ijekọ ọ bụrụ etu Igbo si ọ bụrụ Igbo kịta ụka dị ebe niile ee onye ọbụla ị na-ajụ ọ bụrụ pọshọn ya in Jizọs na ọ pọshọn nwere a na-akpọpụ <laughs> Jizọs mana n'ezi omume ọba ndị omume ka onye na-eso ụzọ Chineke ndị bụ ndị ndu n'ime ụlọ ụka na-eme mpụ ndị na-esofa ọsọ chineke ga-azụ anyị mana chineke ịzọ mmadụ bụ mmadụ ga-enyela onwe ya aka maka na ụdị akụkọ a na be anyị na igbo n'ime naijiria o jikwala anya maka na ibe anyị na-ekwukwanụ ibe niile a bụ ka igbo lụgharịa chighaa wee ebe mmiri si wee bido mọba anyị ka anyị wee dịgha wee nwee ike kpokọwa obodo chineke nyere anyị dịka ana igbo igbo nwee ike ịdị ka igbo n'ime naijiria na-eme ka igbo n'ime naijiria ịbata n'igbo ọ dịkwa nsọ bụ ebe dịka be mmadụ bi ọ bụrụ ọma dịka ebe ndị anụmanụ bi mana ọ nwere ọtụtụ ife a ga-eme mmụọ pụrụ etu maazị ọbasi si wee manye ọnụ n'okwu a ndozi igbo ga-ebido n'ezinụlọ ndozi igbo ga-ebido n'ụmụnna ọ bụ ụmụnna bụ ebe igbo gọọmenti igbo bidoro na onye karịa ụmụnna ya ịma na ọ karịgo obodo ụmụnna na-ejikwa mmadụ gbọkwa ya onu otu esi dị mma ka ọ ghara imezi omekitọrọ ka ọ ghara ịbụ na ọ karịrị mmadụ na ọ na ọ karịrị obodo kọrọ nọf elekwana na ịma nkata tatee ya aka eh, ekwuole taa n'uche m enweghị onye ọbụla wuo onye Igbo toro n'ụlọ ma onye Igbo bi na mba na-ege ihe na-eme n'ụlọ nkata a na-akpa ga-awụ ya ihe ọhụrụ na ntị n'ihe a hmm. na-ekwuzi iwu elee ihe a ga-eme hmm? ka anyị lee anya n'ihu elee olileanya na ala Igbo emechaa dị mma n'ọkwana ya nkata a na-akpa ọ ya ka anyị ji lachigha gaa lelee ahịara ana m ayọ onye ọbụla na-ege ntị ihe anya mee ihe abụọ ọ ihe atọ nke mbụ gaa chọọ ahịara deklarashọn a anyị akpụ n'ọnụ kemgbe izuụka ole na ole gaa gụọ ya a na-eme ahụ ebe ị ga-ahụ ya gaa na Igbo Heritage na e, Facebook ọ nọ ebe ahụ e, anaghị akwụ ụgwọ gaa gụọ ya ịgụchaa ya ihe ọzọ m ga-ayọ gị o meele izuụka ole na ole anyị kpawara ahịara deklara anyị akpaala ya n'ụdị dị iche n'iche n'iche akpaala ihe o ji anyị na ndị agbata obi akpala otu anyị ga-eji cheta na anyị bi n'ụwa na ihe ụwa na-eme na-emetụta anyị ndị Igbo ihe anyị ndị Igbo na-eme na-emetụkwa ụwa anyị akpaala maka otu ndị dere ahịara deklarashọn ihe ebe ha si ebe uche ha pụta eji mee ahịara deklarashọn na ihe anyị na-akpazi ugbu a bụ elee otu e ga-eji were ihe dị mkpa otu a akwụkwọ a dị wela ya echefuo ya maka na anyị gba nkịtị echefuo ya ụmụ ụmụ ụmụ anyị mgbe ha ga-anọkọta dagbute akwụkwọ a ha ga-ata anyị ụta jụọ mgbe ndị mmadụ gara rụọ ọrụ dị ụta wepụtara ụlọ unu ewere ya wegha elee ihe unu chọrọ ka anyị nwa ụmụ ụmụ ụnụ mee maka ka m ka ọ ghara awụla ịgba afa maka awụghị m onye ọgba afa kama aga m eche m onye ọbụla na-ele ihe na-eme n'ụwa ga-ekwe na ọ bụrụ na anyị ka na-eme omume otu anyị si eme omume ele anya na ọgụ afọ abụọ ma ọgụ afọ enwekwa ihe fọrọ ị ga-asị lekwa ala ọ mkpocha ka ị ga-echa anyị niile ọ bụrụ na anyị chọrọ ka ụmụ anyị na ụmụ ụmụ anyị nwee ebe maka mmadụ mụrụ nwa kpọọ ya obi echi na chineke ekwele ka obi m chie ama echi ịmụọ nwa gị baa ya aha ahụ gị were omume na-agba mbọ ka emechie e obi gị kwa ụbọchị kwa ụbọchị ka ị ga na-anụ fulani headsmen fulani headsmen fulani headsmen ma na-asị akwa ala igbo mgbe ndị ọcha na-achị a na-ekechi obodo ndị igbo na-aga ahịa panya zụọ ahịa bubata, a na-eme ka agha bere ka agha bere ndị naijiria gara were 20 pound nye nwoke ọbụla nwa onye igbo si ya lee ya iwere ihe ka ị were zọọ ndụ uche ha wụ na unu rie ya taa rie ya echi agụụ agụgbuo unu niile ịjụọ ha asị well e, e, economic recovery anyị nyere unu ego igbo igbo ehuru ntutu taa si akwa ndụ a anyị ga-emeri lee ọnọdụ igbo na naijiria taa ọwụhụ ịgba mbọ bụ ihe na-egbu anyị nọ na anyị ahapụla ihe ahụ mere anyị anyị ji wuru igbo ịkpazie akụ irie sọ gị ịkpa akụ gị rie naanị gị chefuo ụmụnna chefuo ụmụnne legodo anya iru echi ọwụ onye nọ Harvard Business School meghere ọnụ kwuo na the greatest business model business incubation system ọ hụrụla n'ụwa venture capitalists. wụ eh, the Igbo apprenticeship process hmm. ọ Igbo nwee ọtụtụ ihe Igbo na-eme mara mma ọtụtụ ihe Igbo na-eme mma ọ na aya ekwele nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ otu aka arụta mmanụ agba nkịtị ya baa aka mkpụrụ aka abụọ mkpụrụ aka atọ ugbu o zuola aka niile ka igbo chikwu oruole mgbe e ga-ewepụ aka enwe n'ofe ọya ka anyị e ji na-ayọkwa ụnụ ụnụ gụọ ya lee ihe niile anyị na-ekwu ọ bụrụ na ọ masịghị gị ile anya sị ha lee ndị iberibe gwa anyị na fesbuk ọ gaghị ewute anyị anyị atụle n'uche pọta ọ bụrụ na ihe anyị na-ekwu dị gị mma n'obi ngị nwa na onwe gị anamasị gị echita nọ kwekọrịta na mmụọ gị taa nrahụ ụra n'abalị a tete echi aga m echegharị kpawa agwa ka igbo si akpa agwa ọka ọha m n'ọnụ mm-hmm. m ma ewere ohere agwa ndị na-ege anyị podcastị na ọ bụrụ na itetara n'oge ma ọ bụ na ị ike isonye anyị n'ọnụ ụtụtụ Naijiria ịnụ ka anyị na-ekwu ya mgbe anyị na-ekwu ya na Facebook ma ọ bụ n'ebe ọ bụla na anyị ya ọ bụrụ na ọ na-abụ ikunye inecha anyị si na ife a dị na fesbuk n'ọnụ otolo ogologo ma ọ bụ na ife a na ịghara adịkwanụ mma ka ọ bụrụ na ọ nwere ebe ị nwere iche ka ọ ghara iwe oge ọbụla ka ị na-eme isie mma eme ka ụnụ mana ya enwego nke a na-akpọ pọdkast ebe ọ bụla ị na-enweta podcast ma ị na-enweta ya na nke ndị apụlụ ma ọ na nke Pandora ma ọ na nke Google ma ọ bụ na nke ife ọbụla ya, chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ịchọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ị ga-anụ ị ga-afụ ma ndị gara aga ọ bụrụ ije na Facebook sọsị na-achọ ka ị mara ụbọchị nke ọ dị n'usoro ị ga-afụ nke mbido wee ruo na nke ngwụcha ikoro mkparịta ụka n'asụsụ chọọ ya na pọdkast ebe ọ Nke ka ụlọ ọkwa ọzọ bụrụ na ife anyị na-akpa maka ya bụ ife gbasatara ahịa ara ihe a akwụkwọ edel gụpụta ka ọnwa Jun dị na ụbọchị nke mbụ na 1969 ka a na-anụ ọgụ ndị Naijiria megide ndị niile si n'ụzọ ọwụwa anyanwụ Naijiria ndị gbalụ gbanaka a na-emegbu ha wee chọpụta obodo a na-akpọ Biafra iji wee chekwaba onwe ha nke ka nke bụ na ahịara awụ iji wee sị kedu ife na-achụ anyị kedu ife bụ nsogbu anyị akpa na maka nke ahụ ọzọ bụrụ ọ bụrụzie na Chukwu mee ebere anyị nweta ife anyị na-achọ nwere onwe anyị kedu ka anyị ga-esi kedu ife anyị na-agbanarị kekwana ife anyị na-agbakwu kedu ife anyị ga-eṅomi ife anyị na-akpata bụrụ nke a na-akpọ shaking of Nigerianism n'asụsụ bekee ya bụ ịhapụ na ịhapụ na imegasị ime ka ọ ghara iso banye na e, obodo ọfụ a ụmụ omume ọjọọ si na mba Naijiria mana ife anyị na-ekwute bụ na ịgụ onye bụ akwụkwọ na anyị na-akwado onye ọbụla ya gụọ onye bụ akwụkwọ ahịara declaration ịchọọ ya ịchọọ ya na google ya ịya afịa igugul lụọ ya ịya afịa ọ bụkwanụ na ịfụrọ nke ahụ ije na Facebook na Igbo Heritage Institute ị ga-afụ nke anyị tile ebe ahụ gụọ ya jiri aka gị gụọ ka ọ ghara ịbụ ife anyị na-agwa gị ịgụzi ife ife anyị fụrụ ife anyị na-alụtụ aka na ya bụ ọ bụrụ na akwụkwọ a na-edeli ya ife karịrị arọ iri isii iri ise gara aga kedu ife kpatara na anyị wabụ ndị Igbo ma ya elebara anya na ya kpaa nkata nọkọ agba izu dị na ya malụ ka anyị ga-esi wee dokwara ebe anyị bi maka ebe onye bi ka ọ na-edokwawa ọ mm-hmm. nwekwa onu ife ya maka na mgbe m na-amụ ego Igbo nna m nyere m akwụkwọ nsọ nya Baịbụl o nwere otu ihe ịma na ọ na-awa emecha ya si n'igbo na-awụ na-asụ n'onu n'ome akwa ụkwara dakọsịa ife njikwu na o nwere ka ndị tụgharị nyawa okwu na bekee oge ụfọdụ si ada awa atụgharịa ya ọ ya awa ife kwuru maka ọ bụrụ na ndị na-ege m ntị atụgharịa na baịbụl na igbo n'ụzọ dị iche iche ya na vashọn na vashọn o nke mbụ ife ife na-daji alụtalụ ndị mmadụ aka ahụ na ọnwụ na ile anya na nke ndị Galatia isi nke ise e, e, ebe a na-ekwu maka um, ife ife metụtara anụ arụ anụ arụ na anụ ọgụ megide mmụọ mmụọ na anụ ọrụ megide anụ arụ a na-ejezi ịkọwa ife ụfọdụ dị ebe ahụ ọ bụrụ na a na-etinye ife ife anụ arụ egidegegide ma ebe akpọrọ strife n'oyibo ha tụgharịa ya n'igbo egwu ama m na o nwere ndị ụka si machiri isi gbadarazie egwu E, ife metụtara anụ ahụ mana ịgụ ya ghọta oyibo ịghọta na ọ igbo egwu ọzọ bụrụ na-anụna m ebe a na-atụgharị na-asị na obodo enwero ndị amụma Chineke na-ana n'iyi nye ọwụlụ nke edere n'ilu isi nke iri na ịsatọ amaokwu nke isi nke iri na ịsatọ ya iri na ite naanị amaokwu nke isi nke iri abụọ na ite naanị amaokwu nke iri na asatọ ọ wụrụ ife aha ka nchele o kwuru ife nchere ọwụ na-atụgharịa ya ọfụma ife ọ na-achọ ịkọwawụ na obodo enweghị nlereanya ọdịnihu atụmatụ ọdịnihu ya ife ọya awụ e, akpa akpa alarụ n'ute mhm. enweghị na-ana n'iyi ọ bụrụ ndị mhm. amụma ife nji ekwu ka anyị kwụsịzi na-achọ onye ya azọpụta anyị na ndị amụma ya abịa ife a na ekwu uwe ka akpa akpa ka agba izu ka igbo bido mewe ka anyị bido dozibe be anyị ka anyị mhm. jikọba onwe anyị maka ime nke ahụ ọdịnihu ya aka mmanụ maka enweghị enweghị anya ọdịnihu mhm. obodo na n'iyi afụrọkwa m ka anyị si agba izu kịta taa na ugbo kwụchakwa ife ndị mụrụ anyị kwu ọ dị egwu ịnụ atụala ọmalụ ọmalụ maka onwe onye dịka maazị ọbasi si kwuo. na onwere onye odee eguzi kama onye ọbụla na-azị kedu onye ga a na-achọzi kedu oyibo na-akpọ scapegoat na onye ga-azọzi ga-azọpụta nkịta ọnwụ ọkwọtego ga-anapụta nkịta n'ọnwụ onye eh. atụrụ anyị eji wee chụnye aja ka a ga-esi pụta na pepịa ma na ụdị nsogbu Igbo nọ ọfịara arụ ebe onye ọbụla bido ebe ọ nọ jụba onwe ya ajụjụ wee na-asị mba na nke a abụrụ ezi omume ọ nakwa ka e kwuru na ahịara ọ sị na enwe the qualities of the individual ya bụ na na ahịara declaration ndị ibe agbakọrọ wee na-asị na ife eji wee onye be nwere ntụkwasị obi bụ na onye ọbụla bụ ga-abụ onye Biafra onye ọbụla ga-eso n'obodo a na ọ bụ na azọta ga-abụ mmadụ fụlụ ya n'anya ọ bụ n'ọnụ oyibo si he must be he or she must be patriotic ya bụ onye nwe ike ịfụ obodo ya n'anya onye ga-afụ mmadụ ibi ya n'anya bụ onye ga-afụ onye ga-abụ ga-ewere agbata obi ya dịka nwanne ya Bi ise he will be his brother's keeper na onye ahụ ga-abụ onye bụ mmadụ a ga-abụ apịa aka apịtịa ya mmadụ ya bụ na ọ ga-abụ ise he will be an honorable man ya bụ mmadụ na-atụ egwu Chineke bụrụ onye na-asọpụrụ na-eme ife obodo na-adị obodo mma eh, bụrụ onye ọsị na onye a ga-adị responsible ya bụ onye ọ ga-abụ ịranye ife n'aka ma nri mmiri ịghọtago nya onye ga-abụ isi ejide jide ka anyị na-eto na mmadụ ga ebulu ibu afịa na ojeka ka o si eke eke uke ana na ọ bịaghị eje afọ obi ọ ibue ngwa afịa niile n'okpuru ọjị saa ya akwụkwọ ụma jewalụ ụbọchị na-abụchi ya taa na o jekọnyaba afia o burukwa ibu ya na-aje ọbịa nwụrụ onye ya ewepụ ofu ma ọ bụ ofu mkpụrụ ede n'ime ya eji m anya na-aba afụ nke a ya bụ tata bụ maka na <laughs> n'izu ụka nke a gara aga ụdị akụkọ anyị na-anụ si naijiria apụta na elegbo naijiria lebe ndị China <laughs> so na ọbọzi ife a ga-abụ afọ a na-agba n'aka na-eti mkpu kwa ụbọchị etu a ka anyị si ele onwe anyị na-ele obodo anyị na-ele ụmụnne anyị na-ele ezinụlọ anyị na ọ nwerekwa ka e ga-esi eh, jebe nyabụ ọncha ọ dị nso ọ dịrị izi na ọ bụkwa ndị sụrụ oyibo kama na anyị eti ya aka enwe ebe Igbo ga-esi zọba onwe ha ka anyị zọta onwe anyị ma nke ka nke anyị bido kpaba ụdị nkata kedu ka anyị ga-esi dozie ebe anyị bi otu a ka anyị ga-eji nwanyị nwanyị nwanyị nwanyị nwanyị atụtụbịa atụtụbịa atụtụbịa atụkọju atụkọlụ alụkpa hmm. o wee e emebe emebe mana onye ọbụla gbata ọkụ ya n'ụdị ụdị na ọ dịrị ọrịa o na ike na-ekpesị ofu ụbọchị ọdịmma anyị na-erulu daalụnụ maazị ọbasi onwere ji wee chọọ imechi okwu maka na ọ na-achụzi anyị kwapụ kwapụ mba anyị ihe niile a ga-ekwu n'abalị a n'ụtụtụ a ọma ma ndị nọ ndị nọ n'ụlọ na Naịjirịa ụtụtụ ọnụ ihe atọ nke mbụ anyị niile wee anyị enweghị obodo ọzọ ile ọtụtụ ndị agbata obi anyị e, ndị ugwu ha na ndị ugwu ibe ha e, na-awụhụ Naijiria na-emekọrịta ọsọsọ ha nwere ebe ha ga-agbaga ndị e, Yoruba Yoruba ọwụ naanị Naijiria ka ha nọ ọsọsọ ha nwere ndị Igbo enweghị ebe ọzọ anyị ọ gwụla otu ala Igbo awụ ihe anyị nwere nke abụọ mgbe bekee batawara ala Igbo mgbe bekee batawara Naijiria ha na ndị agbata obi anyị mekọwara ihe ọtụtụ afọ tupu ndị Igbo amara na-enwere ihe a na-akpọ bekee ile ndị agbata obi anyị ndị e, ụzọ mba mmiri ha na bekee mewere ihe ọtụtụ afọ tupu agha ha mgbe anyị bidoro gbawa ọsọ ihe ndị ọcha ga-akpọ divelopment n'ọnụ okwu ha ndị agbata obi anyị ebidola gamie tupu gị mụchi anya mụghee anya igbo agafeela mmadụ ya wụrụ ụdị mmụọ igbo nwere enwere m olileanya enwere m okwukwe na ọ bụrụ na ndị igbo tụgharịa na mmụọ laghachi n'ihe mere ha ha ji wụrụ ndị igbo ala igbo ga-adị mma ekpere mmụọ onye na-ege ntị ka anyị nyụkọ mmamịrị a ka ọ gbara anyị niile ọfụfụ ndị nwere nke ọra m n'ọnụ ugbo na um, ndị be anyị na-adị anya sị na o nwere ife anyị ekwu maka mmadụ asị na onye ahụ adịghị emeghi na nsogbu prọses n'oyibo ya ọ na-egosi na ife nwere nso eji eme n'usoro n'usoro onye ahụ emeghị na nsogbu ụdị nke maazị odelga na-asị na onye ahụ awụrọzi mmadụ ya na onye ahụ esina na mmadụ pụọ maka na ewepụ mmadụ mmụọ ahụ dị ndụ n'ime mmadụ ọ wụrụ n'ụsọsọ akwa aghasara aghasa ọ dị mma ka anyị tute mmụọ anyị ka anyị laghachitekwa na mmadụ anyị wụ maka na um, ọ bụrụ na ọ bụrụ ya ọ bụrụ na anyị na-aga enye onye si na ọrị mbọ ka ọ ya agbawa sọsọ ọgbamanụ maka onye onye onye buru chi ya ụzọ ya na ọsọ na-eme o kwesịrị ka anyị kpọdata onwe rube isi wedata onwe anyị na kpaa nkata ahụ maka akpawa anyanwụ nkata ọghọọ ngịga ọ bụrụ na ya ebidoro kpaba anyị ya nwute anyị alarụ ọzọ wụrụ na ife anyị bidokwa akwụbe na ife awụ o tee na ịkpawara ife a mana ife anyị na-ekwuli ewu oge erugo a ga-agbawa izu a nyụkọwa anyanwụ mmamịrị ọnụ ka o wee gbaa ụfụfụ ka anyị wee nwee ife anyị ga-asị na-ekwu ife a bụ ife ndị Igbo na na-ekwu ife a ife ndị Igbo chọrọ mana bido chọwa anyanwụ ife bido n'ụlọ wepụ maka na anyị tiiri aka n'ọtụtụ ife mana ọ bụrụ na anyị bido n'ụlọ dịba mma wee pụba ezi ọ bụrụ na mma na ọgwụgwọ ka ọha maazị odeluga mechiziela anyị okwu igbo ga-adị ka anyị bido n'ụtụtụ chụba ewu ojii maka na ure n'uchichi ọ ga-adị